mgbe anyị nya dịba kwakwa nya dịba na-adịba igbo na-achị n'ime ụyọ ka nje emeri mmanwụ ji aga ọkwachike chike gbuo ọzọba jọnwụ ya egbughị ogori ọnarịa nwa igbo na-ejeghị adị adị igbo na-agwa m n'afa ogbu ọcha ndị igbo nwa na nke ọ dịkwa ike achụghị okwu na-ekere m anya igbo na-asị ike ka okenye ji aṅụ mmanya mpịatọba ọzọ onye chiri echi ewuo m ha ewuo m igbo n'orugo mgbe m na-eje na-akọ akụkọ mmanwụ maka ọbịa m n'uche ọbịa m n'ọnụ ọbịakwakwa n'uche ọbịa m n'ọnụ osielụsa abịa n'uche bịa ogori otikuo ya nwa na-ahụọ igbo ka mgbado ekwenu a sị na adị mma ochie ka nnụnụ ji ebe n'osisi kpọrọ nkụ ochie anya ka eji etute ochie ụzọ ochie otu ji atọwa ajadụ ime nsekarakwụọ nwụrịnwụ o ruo m n'ikoro aja agụ igbo ka m bịa kene ị na-eme anya n'aka na ịya afụ ọhụọ osisi ọhụọ nji n'aka ọhụọ eji mara igbo mmadụ onye ndị igbo jizi ọhụọ n'aka ka mgbado akwadube ntente nkọrọ nkọrọ ntente nkọrọ ewe m na ikọrọ aja agụ ihe ewu n'aka na-eri m n'aka na-ekene mmanwụ anya mmụmọnụ na-eke na abara ya mba ihe bụ n'aka na-ere arụsị agọrọ mbọsị ka nwere mbọsị afọ wee gbadobe ọkwa nka nkụ na a na-atụ egwu ọgwụ akụkọ ọbidone na-agbara ọsọ ọbịa gbara nwata bịara vụrụgbu aka nkụ na na-ekene m anya na ọbịa m n'isi igbo ka nke ọba akụkọ osisi ọfọ ka m ji n'aka ọfọ ji mara igbo ọfọ igbo ji dị ebube ọfọ igbo ji iwe biri mgbe gboo mgbe gboo gara aga mgbe anọọsa ọ na-abụ nwoke teta ụra n'ụtụtụ jide ọfọ n'aka ịkpọkụo ndị ebe anyị kọrọ bụ elu si wee dịrị gị maka na ọfọ ka idide ji awa na ọma bụrụ eziokwu ọfọ ka eji agwa ndị chi ya okwu oyi abịa gọcha ọfọ na ana ijide ọjị n'aka maka njukene osisi nwa na-ekpe ọfọ ọkwụ ya ka igbo ji iwe buru osisi igbo ji iwe kwado ndị ụka nwere akwụkwọ nsọ igbo ji ọfọ n'aka ọma bụrụ ibe mere eme ka mgbado ekene ewe m na ịkọrọ aja gị onye ka anyị akọrọ akụkọ fọ ntịntị nkọrọ ntịntị nkọrọ nkịtị zụọ n'aka udene ka nkọba akụkọ ọfọ ọfọ nji n'aka igbo be anyị onye na-enye anya ọfụ na ọ sọrọ mkpụmkpụ nwee ngwukọrakwu nwee mkpuji isi ọ da-eto ogologo etoti ya aka ọ na-enwe ngwudu ngwu nwakpọ nwakpọ ọma dị n'eziokwu ngwa ka nke ọrụ na akụkọ ọfọ ị na-ene anya dịka igbo si wee kwere gboo ọfọ na igbo jere chebe okwu ọfọ na ana na-ese okwu ya na ngwu na-ese okwu wee bụrụ ajọ ibe ọfọ na-agwa ngwu na ya na ngwu bụzi ọgbọ mana ichee na anyị igbo be anyị mgbe gboo mgbe gboo gara aga a sị na ọmụmụ egwu ngwu nsị mma dị na ya nkụ ife ji sọ ọmụmụ egwu mụ mma dị na ya nkụ ụnọ ọ na ngwu ka igbo na-eje wee kpee ekpere ọma agawara ba agawara oruo ka ọ fọpụtara zọba isi osebere okwu ngwu na ọfọ na-ekpe igba na tinye ọnụ ọfọ na ọ na-agwawa ana na-agwa ana ya nọ n'enu ya na ya kakwu ya ogo na onwe ka o si na ya anyị gbuo onye ma na osibere ya ike ana wee megide chukwu okike kere mmanwụ arụ ọbụla gị wee tinye ọnụ wee nnecha ọfọ anya si ebe ọ na-achọ ifute esemokwu na ibia kere dobere ndị igbo ka ya bụọ ya ọnụ wee si ya anya ma ọfọ na nkiri nke na nkoro nkoko ya na-agba nwoji nwoji onwe ka o si etonite aka ọma nwojie o ji na-agba akpụtakpụ elu oya esi wee nwoji na onye ha ero n'ibe wee gọta ya ọnụ si ebe ọ chọrọ ịzọba isi ya na ezi ọhụụ igbo ka o jide n'aka ya bụrụzie ihe igbo ji egbe egbere na onye kwụwara aka ọtọ na-eji ọhụọ ọ bụrụ na o ha ọhụọ ibe mere ọhụụ ma ekweghị ya na n'ibe ya ka o ji aba gọwa ọfọ asọmụmụ egbu mgbu ma na ya nkụ asa onye isi igbo na-awa n'afa ya were nke ya eche ọnya m ive ọchọ ka o ji eme igbo ọdachi ekwe n'ebe ọdachi afọ a na-ekwu okwu ya nekwa ọdachi bịara ọhụọ ya ka a na-ekwu okwu ya ka nnatawa kene igbo bụ igbo na ọbịa m n'isi ọgba m n'uche ọgba m n'ọnụ ka nke ọrụ na akụkọ igbo ka mgbadobe o ji ọfọ n'aka na-ekwu eziokwu ife eji ejikarị ọhụụ n'aka ekpe ụmụ okwu siri ike mana ọnwụ na ana dị mma ejiri ọhụụ n'aka nne ọma bụrụ nnene onwe ka ibe isi ike ji wee ruo ọ bụrụ na eyi eji ọfọ wee mafụ mmadụ n'obodo maka onye mee nsọ anọ ụwa ma ha tigbunye ya anya onwe ka mmadụ isi gbuo mmadụ ya na-asị anya ọ bụkwa na ijere ọgụ gbuo mmadụ kama na onye nechara mmadụ anya na-ana mmadụ ana ma ọba na mmadụ nwaanyị ọ na-anụ anụ wee were aka wee tegbunwe ya anya were mma gbuo onye ma onye maka igbo na-asọ ọbara nsọ igbuo mmadụ n'anị igbo ihe agba ọsọ ọchụ ịgba ha ọsọ ọchụ ịwụrụ ọhụụ wee chụfụ gị n'obodo ọma bụrụ eziokwu imeela ese nya m ibe eti ọhụụ na ana onye ahụ anadobe igbo maka na onye e tiere ọhụụ na ana ama mbatazi bebe ọ bụrụ eziokwu ibe e ji ti ọkwụ na ana ka ibe mara ọkwọ so onye onye ngwa ka m bịa ọ na-abụ nwoke gbawa igbo gharị mgbe enu ha ọsa, onwe ka isi emesi obodo ike a sị na etiere gị ọkwọ na ibe siwere gị ike mgbaba eji eti ọkwọ na ana aka egbe ka eyi eji tinye m ụgwọ maka na ewere aka nna itinye ọkwọ ịma na ọ bụ ibe a na-agwa gị bụ onye gị sere aka na njọ oyi adịrị gị na mma mma ekwesị nya m ibe mana edo ihe n'aka ekpe ọsọkwa bụrụ nna mụrụ gị ji ọkwọ n'aka o were aka ekpe tinye ọhụọ ibe abụ ekwuru na ọkwọ emebegwu emebe maka na gịnị onye jiri aka ekpe wee tiri ọhụọ ọ bụrụ mmadụ ọhụba mmụọ ọ bụrụ mmụọ ọhụba mmadụ maka na mgbe afọ a na-ekwu okwu onye tiri ọhụọ n'aka ekpe na-eme nchagharị isi ọnwụ na ọ na-ana ịchagharịa maka na osi nkọ na-ede nkụ aka n'ire osi agụgọ ji eme nkụ aka nracha maka na nwata nụ ọgụ egboro egbo ọsọ ọgụ bịakwa ma bụrụ eziokwu onye tiri ọfọ na ana na-apụchi anya ndebe anyị nya ka m ji asụ ụmụ ikoro ụmụ ikoro ọbụba na aja agụba mata na ọ na-eme okwu na ụka gbara nwata ọgbawa nne mụrụ ya ọ bịara ogori nwaanyị ọkpọkọ dị na anụ ya anụ ọbịara eze nọọsọ na ala igbo jide ọhụụ n'aka na nneke n'anya ọhụ nwanne ekwu ụmụ okorobịa esochagbuo ọhụ ọkụ saa na-eje ụka eri apụ eji ebere ụka wee suo ọhụ ọkụ onye ọbụla na-emezi nke sọrọ ya asọ a na-ada egbuzi mmadụ nsọ a na-anagbuo gịnị kpatara nya ma ibe ọkwa anyị na-ejezi ụka e wee suo ọhụ ọkụ ụmụ okorobịa na-echa mmanwụ anya tichaa mmanwụ isi eri apụ gị ibe ji wee siwere anyị ike ọchịchị obodo gbara anyị ọsọ igbo ka nnataba okwu be echi nya dịbe echi nya dịba mgbe e yi isi ka akpụ afọ ọnụ okwu ya adịba ka m were ọkpa akpa na igirige ọkụkọ njide agbapụ emenwụ na n'ezi tụkarị na m ogbu ọja ndị igbo ka nnaba